ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala nwanne nwoke kene ụnụ anyị si ka udo dịrị ụnụ n'ụbọchị nke taa anyị nwawu ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru ndị ndozi ọdịnala igbo ndị agha kwere n'ihe otu kwuru anyị nwa bụ ndị agha bịaranụ anyị nọ ebe a mgbe mbụ anyị nọkwa ebe a taa anyị si na tupu anyị a na-ejebegodi na anyị ekego na eke kee n'orie kee na afọ kee na nkwụ anyị si ụmụ ibe ndị nọ ebe a n'udo dịrị ha kenekwe ndị ọkpụ na ndị egede kene ndị mbụ kene ụmụnne anyị ndị nọ ebe niile ha nọ n'ụwa niile si ha na anyị nwa bụ ndị agha bịakwara nụ si na igbo ga-adị mma na anyị nwa igbo ọkwa ịhụla ngwa eji a na-akpọ igbo anyị kerie ihe ọ chọkwara mmadụ kwuo n'ụwa olesi ma ọ na-eme ha about mental state of the universe unless you don't understand that universe is a mental state ọ na ịmara na universe is a vibration ọ na ịmahọ na ndị igbo na-ekwu ya ọ bụrụ m kwuru ya ọ dị n'asụsụ igbo ma ị chọọ ije mara ya n'aka gị anyị gwabụ ndị ndozi ọdịnala igbo maka ọdịnala igbo mmadụ mere ya unu echena na ama m ka ndị mmadụ si eche uche n'ụwa unu echena na odostins n'elu wee da o n'elu wee da ọ mmadụ nwee ihe a ha na-akpọ igbo igbo igbo ọ mmadụ mere ya Eh? kedu ihe na-eme ndị mmadụ ọdịnala igbo mmadụ mere ya ichere mmadụ pụtara nnọọ mesịa datin like datị ihe mere ọdịnala igbo ji wee mebie bụ na ndị ichie gwara anyị mgbe aha anyị nọ ebe ọ si anyị don't ever associate ya mekwa na associate philosophy with a religion don't you philosophy is a culture to cultivate the mind and that must remain the same once you associate with the creed of religion everything will spoil because ndị mmadụ ga-abịa ghọtahie ya that is the end of the story nkịta wu story <laughs> omenala igbo become what dustbin yes because ndị mmadụ werie ma associate with religion ịgwa ha today ha na-esi ọnwụ if you are telling them today that the only life we have in this life is omenala because omenala is cultivating the mind rapụ godi na ihe na-eme na iro forget about what is happening forget ihe anything ọbụla na-eme don't worry yourself worry na about ihe na-eme ndị be anyị just don't, don't worry because all bụ na anyị ga-apụ ndụ rapụ go there about because ọ bụrụ na ikwube about religious philosophy christianity and all those things christianity is going to dustbin because that philosophy as well ata ọnụkwara ya into religion ọ ga-agakwa na dustbin religion, every religion even islam is going to dustbin this is the age of knowing the age of knowing is here so the, all those people are here again revealing the revealers are here again to reveal the secret ihe anyị na-agwa unu bụ na every religion is going to dustbin from a to z from a to z na-aga na dustbin because ọwụ wayo ka eji egwu ndị mmadụ ihe ị na-afụ n'ala igbo ị na-akpọ omenanị ọ bụrụ omenanị ihe ahụ abụrụ omenanị because there is nothing ihe enweghị ebe combine to the philosophy at, at the first place because philosophy of ordinary wee ike the power the energy inside the dị because it is Krishna. He na ike dị ebe a ọ dị mgbe ọbụla ị nụrụ is power is ike energy energy ka a na-ekwu maka ya ma isi ha na is energy ọkụ dị ọkụ ọ dị ma ọ bụ na akụ adịrọ ọkụ dị so mgbe ọbụla ikwu ha na ome ome is fuse because all strength ọwa omeji nna ihe a pụrụ ome o ịghọtago so if you don't understand the philosophy ihe niile ị na-ekwu west ọ bụrụ na ị mere ihe a na-ekwu ị gara eme nwunye because why e nwere one thing ndị be anyị kwesịrị ịma that thing bụ enwere ihe ndị mmadụ na-eche n'ụwa ha ma ha na as universe universe ịfụrụ ebe a all na brain ka ọ dị everything is condensed ha niile condensed are condensed because of density so once you your ear is ready because of life is vibration once because onwe ihe na-akpọ law of cause and effect mkpụrụ onye kụrụ ọ dị n'ime gị once you are ready to hear the vibrational universe will program the ear to the teacher because ọnwụ na ịwụrọ ijiro key you are not a master master key means only people who holds the key how can you talk about omenala igbo ọ bụrụ ijiro the key of those words and the meanings ọ bụrụ ihe na-akọ ịmara ihe ị na-akọ ọ bụrụ na ijiro the key ịmara ihe ị na-akọ pump play ndị eze n'ala igbo mgbe ndị ochie is eze is teeth eze na-acha white so ihe mean wụ pure why he asị eze gị why do you brush your teeth? because you must clip it clean ka ọ ghara iji oji ka ọ ghara iru unyu nya ka anyị mere ndị nze ha na-ekpu okpu white ndị nze na white cap ndị ọzọ na-eyuzu black cap why because black is opposite of white ndị njọkụ na-ekpu okpu red why because njọkụ is ọbụ ọkụ once ị na-eji oji a ga-agba gị ọkụ to purify you make you asa gị ka na-asa eze so ọ wụrụ nna anụ maka omenala igbo ma ọdịnala igbo hapụnụ ihe a ndị a na-eme ọ bụrụ gwọrọ datin enwere ihe o nwere imegwu ji ya just religion religion religion ịma religion dị sem ndị ụka na-eme pastọ bụrụ demepe chọọchị na-egekwanụ ntị pastọ opun chọọchị buru baịbụl na-agwa ndị mmadụ na jizọs na-abịa echi o ji wee bịa ụnyaahụ o ji afụ ya buru telefon na-agwa jizọs okwu na fon. so anybody can take anything and kwuo ihe ha like anybody can come out and say ana m eme omenala igbo ana m eme nka owe exactly the same thing mmụọka mmụọka pastọ lazarus mmụọka ma ọ bụ ka ha na-akpọ this man nke ahụ pastor na Lagos eh, amamafa ha ka nkụ o nwere ihe dị iche na datin o nwere ihe dị iche na datin mmụọ ha na-eme na disi ndị a na-egbe okwu okpu omenala ọdịnala ọ bụrụ ya as long as na your own teachings abụrụ about the thing emere ya for ihe mere omenala igbo is cultivating the mind is a process and a doctrine is a doctrine to put people ọwụ na train na-agba train na-agba na track ya train nwere track that is the meaning ị na-anụkwa igbo ụnọ na-anụkwa igbo ome to fuse ome strength ome imewu strength because ị na-afụ ebe ọ na-epupụta ome ka ihe mere o ji epu ome ị mara na anyị e nwere something mere o ji epu puo ome enwere fuse o fuse with nature mere o ji epu ome ahụ ọ bụrụ na o fuse o with nature ga-epu ome ọkwa mana ihe na-eme anyị na n'ala Igbo bụ asị ihe agba ahụsụ ndị Anambra ihe agba asụsụ ndị Imo that is why you get it up that is why it wee ipi getri wrong because afọ asị ihe asị ka ọ bụ ọ bụrụ eziokwu ndị Anambra nwere ahụsụ ha yes mana enwekwere language isi igbo ị na-afụ mmadụ somebody created it igbo adịrị bụ only one igbo ka e nwere forget about ọka ọwụzie na nwere ike amaghama ekwu okwu Amaghama m ekwu okwu oruzie echi nkwu asịzie na asụsụ ndị anambra because somebody cannot produce pronounce arụ ma elu asịzie na ahụsụ ndị anambra onye kwuru use so e nwere ihe na-adị ebe a Niile mmadụ ebe a o nwere ndị a ga-eme amụ nke ha eto ogologo ọnwụ na ike ọtụrụ datị na ọ gaghị na-ekwu ha na-epro na nso o nwere some letters ha gaghị na-epro na nso ọfụma so ala ani ala all three places ala ani ana ihe ịta dị iche ọ bụrụ the same ihe ịta abụrụ the same ọ bụrụ maka Anambra ma ọ Imo mba kama na ewu na if you don't get it right there is no how you can teach your children with igbo ị gaghị akụzi mụrụ ụmụ gị igbo because ha mara ihe ị na-akọ o nwere meaning it does not have any meaning that is why igbo adịrọ attractive to people because may na ya ọ Other attractive because ohu kụrọ ohu kụrọ with the cosmic interpretation ohu kụrọ ọ bụrụ na ya enwere o because all the wrong teachings cause the problem you cannot teach people what ihe na-emekro sense nobody will buy into it o no sense so olesimema the, the, the igbo ideology of the igbo that igbo is an identity ndị mmadụ agaghị asịzi ahụ igbo christian with the proudness all nonsense because you can never be igbo christian because igbo is an identity of people who do so ndị na-eme omenala na ọdịnala ọha bụ ndị igbo so because why you chose to go away from the line ịpụ na tren gbagide na trak pụ ịma ihe o mere accident tren pụọ na trak ma ihe o mere asidenti ka ihe ga-emenụ a ga-eburu de tren gaa na mekaniki dozie the tren burukwu ebata ikwe na line that is what we call osu caste system extract from society take into rehabilitation and bring back to society extraction purification and reunification that is igbo concept but people don't understand the simple okwu ha ah, buruzie because why? because you don't understand it o nwere ihe gbasara m ị gara skuul gaa exam daa akwụkwọ nwanne ị daa akwụkwọ blame your parents for failing the school don't blame us the system was created to purify you make you pure so ọ bụrụ na nna gị refuse to teach you ọ nna gị amara ihe a na-akọ so which problem we have ka gwazie m the problem ọ dị ka ndị pastọ buoro Bible na-asịrị ndị mmadụ asịrị egwu ha wayo ka the problem ndị dere Bible a nwere ke the problem ha nwere everything is there ọ sị gị you must be as a child to enter the kingdom of god he said that only the children the enigwe eh, ahụ maka ụmụazị amụrụ for. unless you are like them are like are you like a child no but you want to go to heaven It's chọrọ ije n'igwe ị ije n'igwe yes na oke na a na-agwa nna omenala igbo is for the purification ị na-enye m excuses excuses excuses na nke wee gbuo ọkọ nke so mụnwa na-agwa gị ya ebe a why don't you believe what I'm saying if I give you instances gwa gị na ọdịnala ike energy the energy the cosmic universal energy onwero boundary onwero color energy then how to fuse with this energy how to fuse with energy for you to get electricity omenani is the strength ịkwụsị kume ume ịnwụrụ ịkwụsị see ume ịnwụrụ so once you go out of the track you die you have died bodily then we have what we call ịrụ agwụ then because agwụ bụ ihe rụrụ arụ omume mmadụ ịma na onye agwụ na-akpa is unstable a na-asị agwụ na-akpa mmadụ because your character is unstable anyị wee kpọrọ gị wee jee na nke eze agwụ anyị krietiri anyị nwere every institution anyị nwere eze ala nwee eze agwụ nwee eze ji eh? anyị akpọrọ gị jee na nke eze agwụ the rehabilitating place eje ebe aha imecha gị rehabilitation then eze ji will take you back to society and integrate you into society back this is what they do today in prison after you go to prison then take you to rehabilitation all ebe a ka ha si wee kọpụrụ distance so why are you afraid because why ndị a were ihe aje? jee because ha anaghị aghọta ya unu ama ha na mgbe ị na-aga skuul use yourself as an example mgbe ị na-aga skuul e nwere ndị ma akwụkwọ nwee ndị amara akwụkwọ why are we so ndị isi ojii ji so blocked the brain they cannot understand so unu amahụ na enwe ndị wit bọrịbọrị bụ klaasị n'isi don't you know ọ na ịmara so ọmụmụ ya agwa gị na enwere ndị na-ebu klaasị n'isi am i the one to tell you so so why did you believe this thing ndị mmadụ na-eme the same thing they do in the church they do in islam so why I our own kedu ihe mere nke ndị igbo ji wee dị exceptional na mmadụ agaghị ewere something na-enwere isi na-eme why o ji wee dị exceptional ọ ga-eme mmadụ pụta ọ na-ekwugharị maka osu ọ na-ekwugharị ọjị ọjị a na-atụ àjà na-egbu ọkọ na-eme ihe why okay if pastor can do the same thing why don't these people do the same thing? Oh, oke ebe ọ bụ na ibelive na pastor is a criminal pastor is this why don these people do the same because once you go Asị gị na gị kwanụ ntị ndị igbo sị gị enwere ikwe ikwe eji asụ nri ikwe eji asụ nri nwee ekwe ekwe ahụ a na-akụ akụ ikwe eji asụ nri eji ya purify nri eji ya asụ akpụ akpụ ịma akpụ na ego akpụ na-aga onda transmutation under rehabilitation a na-arụ akpụ arụ a na-arụ ya arụ a na-arụ ya ka ọ bụrụ arụọ ya ka agwụ rụpụta ya ihe oriri ịghọtago so ihe a na-eme datin ikwe aha wụ ya bụ datin asị gị ikwe ikwe ịbanye n'ekwe ọwụkwa nna ikwe ha nwanna asụọ gị n'ikwe so ọdịnyanwa ihe ha na-asụ ihe ji wee ihe ọbụla ndị be anyị nyere ụnụ ancestors ichie nyere ụnụ enwere ihe ọwụ ifuru na ị na-asụ ihe n'ikwe you are mixing everything in that igwe you are purifying them ị na-agwọkọta ha agwọkọta ihe ị na-eme wit ikwe ahụ so is discipline ka ihe ji wee kpọọ ya aka ọdụ gịnị ọdụ ndụmọdụ aka ọdụ ndụmọdụ ka a na-adụ ya ekweghị ekwe na ekwe n'ute ekwere ị na-anụkwa igbo ekweghị ekwe na ekwe n'ute ekwere a na-adụ ya ndụmọdụ aka ọdụ chakpaka chakpaka ịsụwa ya sụwa ime ya otu a kọọ ya ya ị na-asụ ya ị na-asụ ya ị na-asụ ya Tụ nna gị nyere gị ihe niile ọ wụrụzie na gị nwa ama m na nna ya gị anyị unu ewe iwe nna ya gị ọ gwa fathers fel onwe na onye ọzọ felụ de fail us but life goes on ịghọtago life continue life never ends ihe unu ga-adịgoro happy bụ na enwekwere ndị ka makwa the same philosophy ofubeghị he never lost you got our parents fail us una dis na-atụ aka ebe tere aka once you fail nature nature will punish you na-agwa unu bụ eziokwu nature enwekwa ụzọ na-abụ as long as na-ete ha otu ahụ esi wee mụga eze gị na-acha ọcha ọwụ na ịta ha atụ eze gị a na-esi isi nwanne ịta ha atụ eze gị esibe isi so ngị nwa na onwe gị amụrụ gị pịọ ije kpakọtasịa agwa dị iche iche ruru unyu agba dị iche iche a sị na the temple of god is within the body is the temple why let me tell you why gee ntị ala is the upper layer of the soil the upper layer the upper layer bụ ebe ihe na-epu ịkọ ihe ọ dị upper layer ka ọ na-epu iti ihe n'ime ime a na ọ gaghị epu ọ na-enu that means the body is the temple that is why eji wee sị ala ndị igbo ndị mere dịsị ha nna agwụ na omenala ya the symbol of ala is the moon ifụrụ ya the symbol of ala anyanwụ ọnwa ịgotago so you are the temple ọ na amụrụ gị pio ije gara because i nwere ọnụ way of life i nwere omenala ịba ebe a n'aka ndị ọjọọ a na-agwọ gị ịba mana abịagodu m na ka m gwazie unu si unu ịba a na-agwọ gị bụkwana the consequence of ịpụ na line onwere onye si gị soro m onwere onye si soro m mana ihe m na-agwa gị bụ na the doctrine the doctrine of Igbo although na ị nwere ike yes of course because njọ gị dị mgbaghara your sin will be forgiven because ọ bụrụ your fault there is a reason why iji wee banye ebe ị banyere because ị mara na onye mụrụ gị nkịta ije metụ nkịta aka ọta gị nkịta nwụrụ nwa ọfụrụ imetụ nwa ya aka ọta gị arụ ije metụ nkịta mụrụ ọkụkọ mụrụ nwa ọfụ ọta agha arụ so don't you think na nna gị mụrụ gị na ọ bụrọzi nyanwa no nna gị mụrụ gị nwere ọfọ ọfọ onwe ha na-akpọ ọfọ ọfọ wu symbol of purification is the soul all the soul of the person nwe dị ọfọ ahụ ọ ihe okobere n'elu aha ka ọ gwa gị how this foundation of this family is been learned this family is been learned on purity ị na-afọ onugbo to remove the bitterness in the onugbo so this man afọgo onwe ya wee gụọrọ gị egwusi gị obi udo obi udo awanze nze obi udo obi udo awanze nze obi udu nwa obi obi udu obi udu obi udu udu ihe ahụ m ji agbanye mmiri mmiri wu symbol of purification obi udu nwa obi obi bụ the brain of the right where the god live ọ sị na iwu nwa obi ọ sị gị nye ya ọfọ ya ngị keep this pureness going ihe omenre bụ ngị nye ọfọ ya ngị restore sanity in the house nyena ụmụ ọfọ ọfọ m ji ala mmụọ n'ọbụ ngụnwa bụ onye o ji wee biri na be mmụọ ebe ahụ ọ nọ n'aka nri aka nri right brain n'aka nri n'ọbụ because of yu ka o ji nọrọ ebe ahụ once you remove from that place he will become uncomfortable ebe ọ nọ ọ sị gị nyena ụmụ ọfọ mmụọ ọfọm ji ala mmụọ ọ gị jee n'ụlọ enu iburu ite ego ị bụrụ itego ịgaa n'enu itego ịgaa na ana itego gaa n'ụlọ enu awanzenzi bụrụ itego ịbụrụ itego ịgaa na nke anyo awanzenzi bụrụ ego, that means you will rule the world you will rule the up and down ọ sị gị gaa n'ụlọ enu bụrụ itego gaa na ana bụrụ itego but mba ọ sị gị na ọhịa wa ọfọ nze ọfọ ikpe ọfọ nze ikpe whiteness opposite of white that is ịdaga iwu ịghọrọ na ihe a na-akpọ ekwe nsu ekwe nsu abụrụ ịbụ onye nwere mpi mba ọ sị na ọ bụrụ na ikweghọzi because ekwe is I don't ekwe ekweghị mmadụ isi ekweghị m ọ ya bụ ekwe then nso wụrụ fọsụ mana ihe meziri m bụ na imeziri something mana ịrụrụ ana ị ịrụrụ ihe o mana ọ bụzighị nke asị gị rụọ ịrụrụ dị opposite opposite of the mind because 7 bụ the door step to 8 so between 8 and 9 you got so now ọwụ na imezie ihe asịsị eme na that means ikwere na datin ikwesịghị ikwe ikwere na ya so onwere ihe a na-agwa gị bụ about your mind onwere onye a na-ekwu n'ọsọ ngwụ ya na-ebu mpịa abịa na-egbu mmadụ mba ihe a na-ekwu wee kwe nsu that means na ikwere imere ihe asịsị eme na-eme ana and the one na we remove you from the track so ọ bụ ngụ ka a na-azọ ndụ not about something else they are trying to put you in the track but isiri ọnwụ you rebel you resist so the resistance why should they treating you the way they treat you everywhere in the world ndoji why because you refuse the doctrine igbugo onwe gị you have removed yourself from purity from pureness ọ bụ nganga na-egbu anyị nganga ahụ anyị that is why ndị agwụrụ don't ever pity anybody don't pity them why are you going to ịnọkọta nnọọ onye jụrụ ezigbo ihe pụta echi ọchịbụ come fight freedom with what freedom with freedom the freedom is this that I'm telling you is freedom once you go back to track you become a ruler nobody can rule you you rule the mind rule the world not the body onye nkịta anaghị anywhere nowhere even in the hellfire ekwentị is a higher man ọ bụrụ onye iberibe so you are just a victim you are a victim onwere ihe nakpọ freedom it does not exist you can higher, no, higher element rule lower element ịmara higher element rule lower element igbo build a civilization to secure your future to avoid this thing na happen today ordinary na is being created to avoid this your situation today but you refuse and go to this destruction all the refuse a eh, resistance all your own resistance na-etinye gị na nsogbu ịnọ today because why In half ya don't you see enwere eh, ndị mere abandon their fathers land more than igbo people in this earth pam tell me gwa m ma ndị mere because why the igbo is being purified separated people igbo nwere meaning is an identity of those who purify ndị fọrọ onwe ha ka onugbo ha fọrọ onwe ha ka onugbo unu na-atọrọ ụmụ ihe naanị igbo no idol must be worshiped and said not in white person not in virgin maria not in black person because net solidify your mind with materialism that's why they say you never watch because anything more cause and effect everything is vibration once you focus your mind in something you create a meaning in that place because the mind is the power so they are telling ha na this thing so obiọ because of uh, there is something special no because universe is mental so everything is in mind once you created something and worship it and believe in it that means the soul disconnect from the spirit you must elevate your spirit to connect with the soul so you become a creator you create you condense your mind into materialism building cars building clothes building eh, eh, houses building everything this is a, an imagination but ọnwụkwana nke ije bụrụ ihe apịrị apịsị o oh, jizọs ma mmeri ma ọ bụ ma ọ bụ ofu ihe ihe apịrị ma ihe jọji na-ekwugheri nwanne <laughs> your problem your problem ị na na Genesis ịnyabeghị anya ịnyabeghị anya njọs ka na-ebido ebido ọtụtụ na-ekwu ya otu ọ dị unu ka egwuregwu ndị na-ede akwụkwọ dere unu so na enwere somebody John the Baptist bịara na-eti mkpu n'ọzara Jizọs bịara all these things are mythology of what is happening every day by day in your life they are telling you because day is today today is tomorrow everything is nothing changes this thing repeat itself every day that is what they are trying to tell you encoded that people will come trying to rescue you but you will kill them that is what they said not me mmadụ one ndị igbo jide nọ nso ka today there are many but not knowing that inside my heart na enwere m pains that our people are not doing well because why before mụnwa vibrate to this level ndị ichie ga this information ọ dịrị easy I, I distill myself to totalism mmadụ nwere ike ịpụta sị nọ nso ọ chọrọ nwanne ihe na-achọ ka ịdị ndụ ihe mere ndị ọ na-eme n'ala bekee wụ ime ihe ọjọọ ha anaghị emere mmadụ ebere ọ bikos why emere gị ebere emekwa ya echi na emere gị ebere do it again ịgotago so ọ bụrụ bikos of na na m chọrọ na m chọrọ ka ị must do this no because if i don't tell you ị ga-emekwa ya again that is why m ji wee sị nwanne you must do this you must do that not because of me it's because of you ọ maka gị nwa ọ bụrụ maka m nwa ọ maka gị nwa ndị a niile na-ekwu dis a na-ekwu everywhere everywhere a na-ekwugịrị na-akọ nọnsensị mgbe dịsa omenala igbo na ọdịnala igbo dị na dosbin echi m ya for very long time but ihe mebụ na m ekwere ekwu ya bụ na i want to see because first of all ọ bụrụ na ịchọ ime something ị ga-agagodi ma observe Imesi observe study the people then imezie ihe na implementation so all those things gara process before ebido ime implement ekwuwe maka ya today na ị ga-afụzi ndị si na ha amazi everything ha maka esi eme ya ha ma ihe niile ịjụọ ha oke nwanne nsogbu adịghị mụnwa na onwe m ga-ana nnaba na hapụzi ime this thing now i tell you all of them will go and sit down all of them will go and sit down but my pain wụ na all those children nọ n'ala Igbo now 30 years down ndị a na-enwere ọ bụrụ ha onwere ihe aka ọsụrụ dutọ na amụrụ ha na certain environment that is the only sin they committed because once you give birth to a new child the spirit of the old one will reincarnate ma ọ bụ na ime ha send ị ga-anọ na-eche once the, the, the, because you have opportunity every day a na-amụ nwa you have opportunity to change so these people may reincarnate into this life ihe ha nọ ebe a wụ just to ascend to ascend nna nwanne if i have the opportunity to help these people bring them into the paradise mụnwa na onwe m ga-awụ the most happiest person on earth so ọ bụrụ ihe m dere abụrụ jos because of i want you to know ọwụ na if you ascend to a higher self mụnwa na onwe m we become very happy akweka m esi afụ ụmụnna anyị our youth na-enwere that is their own na ha mere reincarnate to restructure their life ịrapụ ha because somebody somewhere na-ekwu nonsense mba mba the same level of life everything is there ndị igbo ma ihe ndị igbo maka esi arụ because all the same principle the same principle eji arụ ude ka eji arụ ncha ka eji arụ ọkụ ka eji eme ihe niile all the same principle once you know the principle once you connect to nature the secret will be revealed to you because it's called cause and effect within the vibration once you are ready the master will appear the master is in your head the ear not with you the master nọ with you the key nọ with you but you need the ear na-akpọ synchronicity you need to be synchronized and onye ọbụla na-esoro omenala igbo nke a ndị ndozi ọdịnala na-ekwu nwanne just give yourself time ị ga-ebegide akwa ị ga-ebegide akwa even to the graveyard you will say had I know nwanne onye ọbụla batara omenala na ọdịnala ndozi ọdịnala igbo ọ gaghị regret ya and the person will become immortalized you will become eternity no more death in your life ị gaghị anwụzi anwụ because why the body you see ọnwụ na ịkọ ji ndị be anyị kọrọ ji ji wụ symbol of man ọnwụ na ịkọ ji itinye n'ime anị ji aha ga-abịa ree ọree ụmụ so o gosiri gị something o gosiri gị something na this flesh is nothing but layer upper layer of the earth but the soul onya ka a na-ekwu okwu which is the power which is the energy which is eternity but because of the teachings you have you associated with your brain with the body then death become existing death emebe exist n'ime gị you created it you created the death ndị igbo enwere ihe a na-akpọ death ihe anyị nọ bụ that death mean rebirth onye ka na-akpọ ya ozu gịnị bụ ozu ozugo the end of cycle ndị Igbo so n'ọbụ izu ịghọtago izu end of cycle end of cycle so ya ana m asụ Igbo anaghị m asụ ana m emegzi oyibo mana Igbo na asụ ana m akọwa ya akọwa ozu bụ ozugo o nwere mgbe asị ọnwụọna ndị ọcha asị ọnwụ dead body dead body body asịghị dead soul asịghị dead soul ya asịghị dead body onwere mgbe a sị na soul anwụọna ma spirit anwụọna a sị ọwụ oh, dead body body anwụọna what about the spirit mere gị ji eche uche kedebe ọnụ ihe niile ị na-eme n'ụwa is recorded from a to z so onye ọbụla mma higher mystic level jụọ ya ọ mana mmadụ anaghị anwụ anwụ you can connect contact people who are dead you can contact them ị nwere ike contact ha ma ị mana ihe mere ala igbo adịrọ mma today ihe nna agwụ ihe mere ala igbo adịrọ mma today o simple destin na-agwa gị because once you were given a bet by igbo man na igbo onye igbo mụrụ gị that blood that blood o tiri n'ime gị because nne gị na nna gị fuzuru together ọdịnalị na omenala ka ha na-abụbụ ọdịnalị na omenala fuse togeda to give birth to you iwụrụ ntọala ntụ ị na-atụ isi ntụ isi they bond themselves this two stick bond themselves e bụrụ ntụ bọpụta gị tụ ntụ <laughs> so ịwụ ntụ ntụ because they grinded each other so the outcome of the grind the fuse bụ gonwa so ka onye nkwenụ gị <laughs> you are them two of them you are both so ị na-agwa m na ị ga-abịa ka ị nwụrụzie eh, ndị bụ kraus abịa ka ha nwụrụ nwụrụ nwa nkịta mmadụ isi na onye nwe nkịta ahụ agaghị fight back ọhịa ichere ọ ga-echu gị because ọ mana ọ gbara crush gị down they are giving you opportunity to come back again and try so because onwe uru ọ bara ọ hapụrụ gị izuzuru na-akpagharị bie ihe ete 100 years after again bịakwa bidokwa n'isi ọka mma na ọ mere intercept your life so that you can start afresh mama ị ga-aba uru yes ọma intercept the life ọma ma ị ga-aba uru because onweghị uru oban ibi 100 years without nonsense mana ndị be anyị si longer you live much more you will learn that's why ha ji hapụ unu ha na-egbu unu egbu ha na-eme unu ihe ha na-eme unu ka unu taa ahụfụ mara because esi much more you will learn the longer you live ọya ka ha ji hapụ unu ndụ ọ bụrụ because of na achọ ha akwarịghị moto onye si ọnwụ sisi ọnwụ ike akwarị ya moto nke ya aga mana ihe a ji ata ụlọ ahụfụ bụ ka unu nwee ike ịfekwa ụzọ bak and anụ ekwu na-ekwusi ike because the light of Igbo land bụ ndozi ọdịnala and onye ọbụla nwara anwa go in the way front of this new generation movement the person will be crushed by ndị ichie nna agwa nke bụ eziokwu ọ ka mma na onye aha ji n'oge chara ndozi ọdịnala otu ihe a n'isi ebe aha dị Igbo na onwe ya because ọ bụrụ an igbo want to restore sanctity na an igbo they want to restore sanity in igbo land so onye ọbụla tinyere ihu that place will be crush like train speed train kuma speed train ka o si abịa speed train na-abịa ọtaizi ihe ọ ga-emewo skata olesi ị gaghị abịasị na anyị once you go to an igbo an igbo oke iwu anyị igbo egbuo gị nwụọ and asị na nọ mmadụ mere gị maka agụba ntị ntị anụghị mgbe e pere ya ya na isi esoro so the life you see ọ nọ in mental state ọ nọ in vibrational state ọ bụrụ condensed body igbo akpagharị ee eh, nyere m i want to i want to govern myself You can govern your brain na <laughs> you first of all govern your brain govern your spirit before you na na-ekwu okwu govern yourself so odoha ụnụ anya na onye ndị na-achị nna ma na-achị ụnụ ọ gwa gị na nwere something wrong somewhere that is why ị know, na something ị know, na soup the problem si na n'ala igbo they are drawing you back otu na-agba ọsọ iwere simenti 25 bag of simenti kee n'ugwu ọ gaghị agbanwe ọsọ ọ gaghị agbanwe ọsọ 90 percent of ndị igbo anaghị emewe ọfụma ọkwụnụma ndị ji ego na igbo none of them live comfortable in igbo land you know that ndị ji ego na igbo how many of them na live comfortable na igbo igbo land you can live in abuja comfortable large live in lagos large live in japan large come to an igbo you cannot be comfortable so odoge anya na ihe ahụ o mental state ọ bụrụ o mental <laughs> vibration ọ bụrụ about to just to because ị ga-eji 100 million police upon that ịdrọ save iji 100 million police mana ịdrọ save draw comfortable ịga na na england ịba train na-akpagharị ịga na um, um, abuja ị na-akpagharị ị gaa Lagos ibezi na anị nna gị no road ị ga-ahụ onye nwere ego o nwere nke m na Facebook na-agha ego ọ na-agha ego nnesia the environment ebe ọ nọ na-agha ego ọ si ya ga 3 million nne the environment anya mfe n'isi aja aja from the field there mbịa na edi ego ọ na-agafuzi Nsi na akụrugo something dị wrong with this mental state of our people ego ọ na-agafe o nwere ike iji edozie that place ọkwụ o nwere ike iji dozida place ọkwụ mana ọ chọrọ ka mmadụ butere ya akpa ya di lucifer a na-ekwu maka ya mmadụ butere ya akpa ọ na-agha ego ọ bụ datin ego animal self sarangeti ọ ihe ọ na-eme datin mana ọ datin na-enye joy o chere ihe a bụ nọma ọkwa destiny onye ọbụla ndị Igbo ga-adịrị mma na enu ụmụazị na-achọ ndị ha na-enwomi ụmụazị na-achọ ka ha ga-enwomi because enweghị structure that develop the mind of the kid every mind must have program of development every mind is a must in igbo land what develop your children's mind what tell me gwa m gwagodi bụ ndị mma mmadụ na-asị nwa ha wetara ha ego na ndị mpa mmadụ na-asị nwa ha wetara ya ego where is the program to develop these people to a standard so that they can give you the money chọrọ gwanụ m ndị a dị 6 years wee jee iku nwa ndị dị 7 years wee jee boy ka ị na-asị anye gị ego a na-agwa unu na omenala wee structure to cultivate the mind anyị akwọbeghị bins akwọ mmanya na-esi anyị ababeghị na iwu ala anyị ababeghị na nsọ ala anyị ababeghị na ntọala anyị ababeghị na eze agwụ anyị ababeghị na eze ala anyị ababeghị na eze ji anyị ababeghị na osu agwụ anyị ababeghị na osu ala anyị ababeghị na osu ji anyị kara na jenesis anyị ababeghị ikwu ozu anyị ababeghị ikwa ozu anyị anyabeghị anya anyị ababeghị na metal melting anyị agabeghị na metal melting ekwubeghị okwu melting of metal anyị ekwubeghị ọkwụ ọgwụ ọkwụ ọgwụ nke a na-akụ aka na ekwu ọgwụ nke a na-aṅụ enwe eji agwọ mmadụ your children must have a way of life you must it's your responsibility mana unu emerie anyị nwebeziri ime ya eme na na-esi nwa gị ana m ahụ unu na-ekwuzi na Facebook unu na-ekwuzi na unu na-emezi ihe ihe ndị agọ mmụọ ihe ndị ajọ mmụọ bịakwa na Jizọs na-akpọ gị o bịakwa na Jizọs na-akpọ gị o ị ga-ejekwa ọkụ mmụọ ihe a bụ ihe agadi nwaanyị karịgoro 50 years na-ekwu na-agwa nwa ya nwa gị ga-ahapụ na this world look the wod ka ọ dị very dangerous place nwa gị with no information how can your child survive in this kind of place? gwago tell me how can your child survive in this world if you go to working place competition a na-achọ ndị nwe skills the best skills isi na a na-agba bọọlụ agba the best skills any sports best skills kedu ihe iji wee mee nwa gị arm what did you instruct in the brain of your child to compete with this life gwa m i want to know achọrọ m ịma ụmụ ibe gwanụ m there is none Imero, Imero, ordinary structure Imero. so all this thing you should talk about ọ bụrụ about ije were onwe gị nye ndị enemy ka ha gbuo because if you give yourself to enemy to kill that means ihe a na-ekwu na abụrụ eziokwu because giving yourself enemy to kill okwu m gosiri na nwere something dị wrong from the land from your yourself you nna ị gaa na nga onye ọbụla gaa na nga prove stubborn ịma ihe a na-eme ya eti ihe a na-akpọ isolation camp so even most of you not today were isolation camp because you cannot even open your ear to listen you cannot even open your ear to listen that means a sị na ijiji na-anaghị anụ ihe na-eso ozu ana ndị igbo tụrụ ya n'inu na ijiji na-anaghị anụ ihe na-eso ozu ana yes in this life everything with justice ma nwa bekee o mere o ma onye ojii omerio ma onye arab omerio ma onye china omerio this is pure justice nature is a mental on its own intelligent working isi na na ị ga-anafere ị gaghị anafere anything nature is intelligent knows everything and where them will strike kedu ihe ji ndị Igbo na Nigeria <laughs> enwere ihe ji ha ndị Israel gara na na na na na Palestine Palestine wụ sultan sultan sultan sultanate ọwụ emir emir na Palestine ha jee goro anị 1908 kwụọ kachi goro anị ha were ego ha zụrụ anị na Palestine 1908 today ndị Palestine na yo biko so don't you think that these Palestinian people nwere something wrong somewhere anụ m na siria na na histri siria gbusiri ndị mmadụ nakọrọ ha na ka ihe na-eme today gaa gụọ history of iraq and iran all those places how they destroy artifact of ancient people and take the land gịnị na-eme today nature doesn't pardon so igbo unu fụ onwe unu ebe unu fụrụ today don't ever fool yourself like a demon no the justice must be prevail justice must prevail either you go and give this man or fire. either you become purified and take the knowledge back then give you the seven is the doorstep there is information in that seven once you use the information and say na eight the too much to, to attend no all the too big for you then you take the information from seven go you must be crushed you must be crushed life and direct onye ka a sị na ndị agha gara na Jericho ha ruru na Jericho n'anya si na Jericho 7 n'anya si na ndị agha nọ ebe ahụ na ha wu nepheles the are giant eight wu giant aha na-ekwu maka ya ifu hụ na ekwe aha na-akpọ ikoro o nwere ekwe na-ekwe ndị Igbo na-akpọ ikoro buru ibu E na-eji akụ mgbe ha na-asị ebeteghete ebeteghete abụọ mere ha iri abụọ mere ha iri ha ekwe mgbakọta ha ekwe mgbakọta ebeteghete ebeteghete a na-ekwu ya ugboro na-abụ na ebe eteghị ete na ebe eteghị ete na abụọ mere ha iri that is 8 iru ha na 8 iri ana na 7 e, ahụ ịnọ mgbe ahụ ha si na Jericho na giant na ebe ahụ na 8 na giant na 8 na ha agaghị emenwu ihe dị n'ime because de are they cannot suppress the animal self in them to ascend to a higher self will werezie the information ahụ wee nye na-akọ ndị mmadụ ọgwụ na-agwọzi ọgwụ na-egbu ndị mmadụ ịghọtago is the number of the beast they have become vampire in the society they gave to them their father gave them the society the son the heart on all the society vampire ịpụtazi na-ajụ m kedu ihe mere onye ji achị na-achị gị ị na-ajụ m nwaanyị onye na-achị ji achị gị ị na-ajụ m nwa nwaanyị ị na-ajụ m ihe mere anyị iwe nọ na China nọdị na China nọdị na Japan nọdị na ndị last village in the life onye Igbo ebe ahụ na-ebigharị aka the smallest planet smallest eh, eh, land in this planet onye Igbo ebe ahụ sọsọ ya man alone no father no brother no sister no cousin no aunt sọsọ ya na isolated island doing what ngwa gị na ọfọ na unu tụfuru na-achọ ụnụ omenala Igbo ọdịnala Igbo omenala wud kwa kwema ihe a na-enwe na be anyị na-adị ka anya na-eji eme ọkụ iwere ya ụta ịkwụnye nke a eletriki eletrik ike eneji iwere diffuse ahụ kwụnye onyere gị ọkụ nye ka a na-ekwu maka ya once ịkwụnyekwara data omenala baakị na disi santiti a na-ekwu maka ya nwanne i give you two years from now to 2023 ọ bụrụ na ana igbo adịrọ ka m na-ekwu unu egezina ihe m na-ekwu 2023 ọnwụ na anụ Igbo abụrọkwa ivin mgbe ahụ ọ mara mgbe ndị ochie ọ na-eme onye metụ onye onye ugwu metụ nwaanyị Igbo aka isi asa ahụ ọjụ ọ naghị akwọzi aka <laughs> ọ metụ nwaanyị Igbo aka ọ naghị akwọzi aka ọ ga-etinye aka ya aha n'ime akpa isi ivin ọfụ mmadụ n'ụzọ ofere ya aka ma ya n'akpa maka o gị n'aka that is the mmụọ nsọ iji n'aka ejefere onye ọzọ to preserve the mmụọ nsọ ọ were aka ya tii n'akpa onye ha ekwe mmadụ n'aka ntụ ruo na ya dị kịta ahụzi onye nọzie na ọ nọ n'ọbịa n'ala Igbo gbọrọ nwaanyị na mgbe ndị ochie mgbe enuwe anọọsa ebe n'ala Igbo ịkpọrọ nwaanyị gaghị akpọnwụ ya apụ ị nwere ike ịpụta n'ụzọ moto egbuo gị nwụọ ị nwere ike ị na-apụ n'ụzọ moto egbuo gị nwụọ nwaanyị ahụ ejebere onwe ya mana kịta wụ na enu ajụgo gị na ajụgo gị the highest idol ị nwere ike worship bụ that cross ahụ bụ the highest the cross will the highest because why the cross was symbol of condensation the symbol of matter that is you have materialized your mind materialize your mind owe symbol ndị mmadụ of course yes but never you worship it Oh, ha na-ekwu maka ya ọ bụrụ about to wear them ihe na-ekwu never you worship a cross because you fuse your mind with material that is why ị ga-abụ onye ochi na-atọrọ ụmụnne nne gị because of money money money what you give you get that is why the nature is cause and effect mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọrọ once you fuse your mind with material then the vibration will move you to material na ihe ọ bụla onye yọrọ ka a na-enye ya ihe ị yọrọ ka a ga-enye gị iyọ ọkwa enu enye gị enu iyọ a na-enye gị anị isi na ị chọrọ akụrụba nke ụwa na-ekwe akụrụba nke ụwa bụrụ mana kwa ọ ga-eme gị ga-atọrọ nọ nso nọ nsonye ga-ege irie nọ nsonye ga-ahịa ire rie ego inye mpụ na ahịa tudo ọrịa rie ego inye mmụ na ahịa ọrịa rie ego inye nwanne gị ọrịa rie ego inye nwanna gị ọrịa rie ego inye kọzin gị inye ikwu ọrịa rie ego inye ibe ọrịa rie ego nwanna ọ bụrụ ya nwere material sef a na-ekwu maka ya ndị ọwụ ọ na ọ bụrụ kristian bụ ihe ahụ ọ bụrụ muslim ọ juu ọwụ na ọwụhụ juu ọwụrụ ndị afere ihe apịrị apị desa n'efe they worship idol from a to z all of them all of them worship idol from a to z go and do the research go and check a na-agwa ndị be anyị ihe ọ dị ha na I don't care the only work I do this is my work to bring this the history the hidden knowledge of this omenani to reinstitute ala igbo in the position of train track the train track ebe ahụ a na-agba na train track ka ọ bụkwa na track ka ị werụkwa a creator because iwe creator iwe onye ogige gịnị mere gị iji wee fall from the ogige why did you fail from the ndị igbo si ọwụ <laughs> ịma na ihe a m na-ekwu na nwere ike ikwu ya na ndị mmadụ na-akọ ya ndị igbo si left brain ada Ana. right brain obi so the genesis a na-ekwu maka ya wụ the beginning of this fall all ndị igbo nwere information hidden in omenala and ọdịnala not a religion once you religion it you crystallize it it become a religion or become a creed that means you those worship be those artifact unknowingly unknowingly those worship be those artifact because mara ihe a na-akọ ebugo from culture to religion ndị nze gwara ya agwa ndị ichie gwara ya agwa i never you worship these things never you religionize an Igbo no an Igbo must remain a culture why we create it is our unborn children maka their mind so because you must structure their mind nwa ndị Igbo si nwa azụrụ azụ onye a na-azụ ha azụ onye a na-eme ka onye azụ ha azụ kedu ihe ọ bụ azụ bụ iso ihe eji mara azụ bụ ndị na-eso disen line onye azụ ha azụ naghị eso disen line onye a na-eme ka onye agwụ na-akpa ọmụ kwurie unu na-ekwu ya everyday na na agwụ na-akpa onye that is is unstable ndị be anyị today they are unstable their mind are unstable gị na mmadụ ga-ekwusi okwu today o ruo echi ọkọrọ ihe ọzọ gị na mmadụ ga-ekwusi okwu today o ruo echi ọkọrọ nọnsens jewara ego ego ego ego ihe ego ego ego ego ego nwanne ka ha ego ọ naghị ego na nselin apụl ego ego ego the hol ego arụ n'ụwa ego ihe niile ị na-eri n'ụwa ego ma moto ma ihe niile forin nna nwanne if you become manufacturer and productor ọ ihe ọjọọ if you become productive of common agriculture nkịtị ị nwere fertile land you cannot give yourself free food so ife na ihe agba aka iche na ihe agba aka ọgbara aka ụmụ ibe ọgbara aka aga m ekwudebe okwu a taa tuesday on tuesday anyị ga-ebidozi the full broadcast anyị na studio anyị onye ọbụla can call if you like call trump of America nyakpụo anyị ọsọ gị kpọọ teresa May of England Colors ọsọ gị kpọọ Buhari General Buhari President of Nigeria nyakpụo anyị anyị ga-agwa ya the principle of Igbo identity Igbo philosophy and Igbo culture standard ọgwa ihe ọ sọkwara mmadụ nyakwuo pure and onye ọbụla enwere ndị siemens nwee ndị katọlik nwee ndị assembles but if you come to christendom enwere ndị ama na-ekip the law of christendom ọ bụrụ ha niile ọ bụrụ ndị ụka niile na-ekipie ọ bụrụ ndị ụka niile kipụrụ the law of christendom no enwere ndị na esi ụzọ kraịst nwee ndị na-agba obodo mmiri enwere ndị na esi ụzọ kraịst nwee ndị na-agba obodo mmiri so otu a ka ọ dịkwa na omenala igbo enwere ndị na-eso ụzọ omenala nwee ndị na-agba obodo mmiri so don't think that na ọwụzi na ị chọrọ ịba omenala ije soro onye ọbụla ịfụrụ their own problem because m gwara na enwere cause and effect the world is vibration once the ear is ready which is the cause then the master will appear which is the effect within the law of vibration so all na isoro ndị ọrụ anụ that means that is your level of vibration isoro ndị ọrụ anụ that is your level of vibration onye na chie mana ọnwụ na if you fuse yourself for real omenani that is also your level of vibration because the call ha akụọ na ekwe ebeteghete ebeteghete akụọ na ebeteghete the vibration na-apụta na dị ekwe na-ebu the message aga to the people who are ready who are the ears are ready that means the vibration the level of the vibration go elevated enough to understand the ihe ako then they will fuse themselves all these people will be saved in the Noah's ark all oh, the, the, eh, the sheep nọ there so a na-akụ dị ekwe to take those people akpọrọ ndị niile aha n'ime ụgbọ pịa ụgbọ abụọ mmiri ha this is nothing but allegory. but ndị na-amarọ mgbe there is nothing like religion there is nothing like creed there is nothing like color there is nothing like black so this philosophy is been laid that's why ndị igbo ji nọdụ na america nọdịcha ebe niile because they go there and settle and keep on this philosophy so today iburogodo onye igbo na ana igbo yes of course mana ị kwesịrị ịma na igbo na identity ifuru onwe gị asị onye igbo yes of course but nwanne asị onye ekweghị ekwechitere ya ikwu amarọ ibezi ya ikwu amarọ ibezi ya ndị ndị igbo ji azanụ ibezi m mana nke a ibezikwa ka ozi ga-esi mba so wadro agbasie ọsọ agụọ mail anyị gbawo ndị ndozi ọdịnala igbo anyị kwere n'ihe otu kwuru ịchọọ ndozi ọdịnala a ga-enye gị fọm ife irie ifilisi ya fọm enye gị protocol ichegisie di protocol ọ dị gị ahụ mma ịsain ya sendịere anyị den anyị anabata gị and ịbịa fọkwụ ọpụ ewetuo gị na wan otu esi agba bọọlụ ka anyị na-eme ebe ahụ ihe anyị nọ ebe ahụ di game list ịnọ dị na division 1 ọwụ na i maintain point nwanne ị gaa division 2 i maintain point na division 2 ị gaa division 3 i maintain point na division 3 nwanne ị gaa renegation ị gaa na afọ renegation na afọ ị gaa ebe ahụ ị ga-esikwa ebe ahụ build gbakwa up again o oh, tili ịgbagotekwa again so ọ kaara anyị mma because we are building a new civilization nwanne information abụrụ problem anyị mana anyị enweghị ike inye ya ndị nkịtị nwanne once you are ready ị ga-arụnwu machine na Igbo within those ordinary you can build anything ị ga-arụnwu plan ma ọ bụrụ na nke nwa dị brain your brain matured enough to build plan information dị mana ọ bụ ngụnwa mgbe nwaaka na-aga skuul ọ ticha ha rụrụ ha plan ọkwa ticha kụzichere gị akwụkwọ onye ga assignment ọkwa ticha kụzichere gị akwụkwọ onye ga assignment so ọ bụrụ na anyị kụzichere gị how these things work then we give you the information say nna na-ekwe assignment next week wetara anyị this distin distin thing wetara anyị ihe iwepụtara with this thing anyị handwork gị ka anyị nwere ihe rụpụtara but first of all the mind must be able to understand if not nwanne anaghị awata ịchịkwa gị si ọnwụ na anaghị esi ọnwụ apasị klaasị na anaghị esi ọnwụ apasị klaasị ya ego akwụkwọ ịpasị ya nwanne ịgụ onye siri ọnwụ bifọ pasị ya klaasị ịgụgana onye jere jere na klaasị ebe a na-ede egzam ruo ebe ahụ ọsị ya mos pas amos pas ruo ebe nwanne oh, ọnwụ na ịghọtara ihe a na-akọ ịgụ ka ha pasị klaasị ihe bụkwa klas n'isi iti bara maka ihe so ọka mma na iji nnọọ nwayọ gosi ya akwụkwọ gị exam ruo na ịpas ya nọdụ ọfụma mma abụ the happiest man on earth ọwụ na ndị Igbo bụrụkwa ihe abụ na mbụ ihe abụ na mbụ nwa gị m ga-adị hapi awe dayi nwa ezigbo ọnwụ na nke a mmadụ na ebe a na m ruo da said na iwe ga na-ewe m every day ezigbo iwe ga na enwe m bikọ mmadụ ke mmadụ bịaziri ihe eme na nọnsensị ọ baghọ n'uru so ụmụ ibe udo dịkwara ụlọ